Na mbụ, ọ bụ akụkụ nke Bosomtwe Atuima Kwanwoma District nke buru ibu n'oge ahụ, nke e wepụtara n'ụbọchị iri, n'ọnwa Maachị, afọ otu puku, narị itoolu na iri asatọ na itoolu, site na Ejitsujaban Bosomtwe District.